kụwachara m obi obi nka ihe niile nwa pụtoro m n'obodo a ya hapụ m ịma na ihe niile mụ na ya pụtụrụ ya elechaa obi a gbụwa ya gazie obodo ọkụ na-enwu n'elu gaa kpụrụ nkịta ara dịka amụsụ ndị india kpọta n'obodo a nne ha abụọ ga-enwe ezumike ọkwa n'obodo a ha lewa n'anya ọ mụ na ha ha lewe anya ezigbo enyi esogbula onwe gị egwu a nke a kwadoro ego ha kwesịrị itise ezinụlọ nke ji udo wee biri ee nsogbu adịghị mgbe ọbụla ha rutewere nso anyị agụọ egwu a ndị be anyị sikwa na ọkwa n'anya bewe ị na-esoro ya bere hmm? na okenye ada nọ n'ụlọ ewu amụọ nwa n'ọgbịrị ee eh. <laughs> nke ịbịakwara nnọọ n'ụlọ m be na-atụzi ilu ilu aghọtakwa m ilu anyị na-atụ enwere ihe mere na biko mama ọ ọwụ nọ n'obodo a ee eh? ka wee na-anụ ihe a na-akwụ n'elu na-akwụ n'ala na kemgbe nwa gị nwoke Ugwumba kpọọ ọmaka abata n'obodo a ee eh? otu a ọ na-esogharị ya n'ike n'ike apụgharị ya n'azụ ebe ọwụ na oje oje ee eh? biko ị ga-agba mbọ ka ị mata ihe na-eme nwa gị n'ihi na nke a pụgokwa na joromi hmm. mama pikolo ma iwe ezigbo enyi m nwanyị ịhụrụ otu ịhụrụ m agbaala m mbọ gbaa mbọ elu gbaa ala ịhụ na Ugwumba nwa m gbanwere ndụ ya mana ihe niile eji ele nne gị kọrọ mm. ebeele m akwa mkpụrụ anya m a na-achọ ịdapụta n'ala bee akwa ụtụtụ ehihie n'abalị. enweghị m n'ahụ kama ya ya akabuo njọ otu ị hụrụ m enweghị m onye ukwu enweghị m onye nta enweghị m nwanne enweghị m nwanne di kemgbe di m nwụrụ ọnwụ na ọ nọ na ndụ ugbu a ma amaranụ ụdịrị ihe a gaa na-eme mana ugbu a na ịhụrụ m enweghị ihe m nwere ike ime ha ọzọ n'ihi na agbala m mbọ ka onwe m amaghịzi m ihe m ga-eme Hmm. mama Ugwumba akwazina akwazina ọ ichere onwe ihe nwata nwa abụghị a tinyere na nri nye nwa gị ee eh? eh. hmm. hmm, mba mba mba oke onwe ihe dị otu ahụ lee ee eh, ama m ihe na-arịa nwa m nwoke ọkwa m mụrụ ya ama m ndụ ya ịma ihe mere ihe niile gbasara ugwu mba. ihe na-eme ya wụ ịhụnanya ihe niile ọ na-ekwu ịhụnanya ihe niile ọ na-arọ nrọ ya ịhụnanya kemgbe ọ kpọlatara nwatakịrị nwaanyị awa ọcha ka ọmaka enweghị ihe dịka ọgwụ ma ọ gịnị ọ na-egwu mmiri n'ime ịhụnanya hmm, nsogbu ya mba ịhụnanya gbakwa ọkụ ịhụnanya wụrụ ma nke a ya gbakwa ọkụ ee onwe ihe dịka ịhụnanya n'ụwa nke ugbu a ka ihe na-akọ m ihe a biko ị ga-akawa ahụ ka ị mara ihe na-eme nwa gị ị na ihe m na-agwa gị n'ihi na ọkwụ ụkwụ ka eji achị ihe danye na gịnị na mmiri ọkwụ ụkwụ ka eji achọ ihe danye na mmiri ka m gwakwa gị maka na ejikwa ehihie achụ ewu ojii ka chi hapụ iji maka na chi jie ya niile achara ike ọba mama ugumba ekwuchagokwa m ọkwa na ọnabụ ihe a eriela ya onye riri eriela ya ugwu mba cheke na-eriri ga eri onye riri eriela ya onye riri eriela ya Ugwumba Chike na-eriri ga eri onye riri eriela ya onye riri eriela ya Ugwumba Chike na-eriri ga eri wetuo ọnụ osi enukwu unu ji na-akpa aha m aha obodo nwa dị ka metere mmanụ were anọ ịtụ n'ote nụọ m ka unu nwere na-ewepụta aha m na-akpọ aha m ndat mana aga m ata ụnụ taa ụta adịghị ọrụ unu maka na unu hụrụ ụdị ụnụ karị nọ nga dị unu were ndụ unu na-eme ihe bara uru ụnụ agaghị abịa n'akụkọ ihe ugbu a tajira na-eche tu bed bọg ya bụ mmadụ na-abụ nọ n'ime lọv ụnụ enweghị ọrụ dịkwote ha uh, ndị nne cwo nwa yiri amụsụ ndị india isi obodo ọkụ na-enwu n'elu kpọrọ bịa o riela gị o liri gị onye dị gị chenji o dikpodo anụ ọbụrụ gị mụ ọ nne gị ka o riri o riri nne gị rie jenereshọn gị rie ihe na ekpere gị egwu rie ihe kere gị rie rie ọchị gị rie gị ote gị ire fufuroro rie gị gị wụrụ bahom enwedị ihe rifọrọ gị o riele gị rie rie ya ofi chọrọ ihe di gị alụ gị alụ kama alụ nwa pịa gị anya ị na-echere nwa okorobịa mmadụ ka m si eriele m o riri gị ọgwa gị na ya bụ amụsụ ka ị na-awụda amụsụ ele ole onye riri don be foolish Baby. Igbe kwa nomsha nde wa anti gbegbe gbe. Ikakwaraka anti gbegbe gbe. Ikakwaraka anti gbegbe gbe. Ikakwaraka ka ịda hịọ. Ịda hịọ dị. Elebe nna abụọ nọ ma ọ bịara siti bịa kpọ am. Mechie ọnụ gị. Dapa. Lama na msọwa obi mgbu. Eh. Iwe hmm. eh? ọkụ. Hemeganu. Na-agụ ime anya. Unu na-enwere anyị jelos. Unu na-enwere anyị jelos lee ya ọ kụbara asị ebe niile eguzo ọta mana ụnụ otu ekwunu nọ mana nke ya ka nọcha otu. Baby gbanwe last card. Gbachie ngwa. Ka m gwa Just look at them incomparable element ọ ihe n'owo and ostracize human girls. ọ wee isiokwu. Damn you dem. dem o. nye m ọnụ m ihe bụ ime ọnụ n'ọnụ. ọnụ ga-atọ m ole m. ka obi. Chikalado, mkpọrọ gị. Ngwa, anya nwụ bebi karịa. Ngwa. Ya na-afụ n'ọkụ ka anya ga-anara mmegbu onye riri eriela ya onye riri eriela ya ugwu mgbachaka eri akpọrọla m ya akpọrọla m ya akpọrọla m ya akpọrọla m ya gaa n'oturu ụdị nke ụlọ lụrụ ndụ ụwa eriela ya eriela ya era uma ninja. eriri m arịrị eriri m arịrị ugwu mba teta ọsịsọ teta bilie bilie teta bilie nụ nga oh, o ugwu mba ga-ewere akwa m gị na-ekele were ebịa e na nga bilie sị gị bilie bilie ịnụ ntị bilie bilie na ọsịsọ nara ahụ gbuo onwe nnụ n'ụra nye nụ bịara nga ehi ọwụ ah, ụra ah. ee mama ọsọ onye ọzọ mere m ihe ọnụ da ka ihe m na-eme bụ mba onye mere gị ihe ụlọ anụ ntị bilie bilie bilielenu bilienu onye mere gị ihe ugwu mba mama mgbe na mgbe ọla ka anyị ga na-arụ ọrụ ọrụ ọrụ nọ taa ọrụ na echi ọnwụ na anyị arụghọta echi anyị arụ. anyị rutere nga anyị rutewo nga kama anyị ga-arụ ọrụ ịhụnanya nọ n'ime anyị eselitechaa dịka ihe esere n'elu mmiri bebi m sị m aịja maata ọnụ akwa n'ala anyị aja echi anyị arụ ọkwa nna ya arụghị echi anyị ga arụ ọrụ mechie mhm. ọnụ e mechie gị ọnụ nshi n'otu iri ibiri ọrụ n'otu iji jike bịawa ọrụ ihe otu ibe gị na-esi arị

ma ma male bebi m tọrọ ahụ bidoro na ọ chọrọ ịrahụ nkwụ mụ jee were akwa gị ịhụrụ akwa ịhụrụ akwa akwa eh, ma nye m akwa bebi m tụrụ ịrahụ ụra nye m akwa ahụ nye m akwa ahụ nye m akwa ahụ ma nye m akwa ahụ nye m akwa ahụ ọ chọrọ ịrahụ ụra ma nye m akwa m ha bụ okwu onwe gị anyị ga-eri ha! Nye m akwa. kemgbe Ugwumba nwa m kpọrọla nwa nwa ọcha ka ọmaka alọta n'obodo anyị a dọrọ m ya aka na ntị dochie ya ihe ike gbasara nwa mana ọ gaghị m ntị lekwulu ụmụ agbọghọbịa niile nọ n'obodo anyị a machara mma enwe ike nwa m nwere ike ịkpọbata lụọ ya wụrụ achacha ahụ ahụ a ọcha ka ọmaka I'm a backer. uh nwa ahụ! A sị gị kwatuo ụkwụ ịgbaji ukwu! Biko ogini. dị? Isi omebiene gị kọwara na-eme gị e. a. Eh? nke na-asụsasụ ọnụ teke mma. Eyiri onye apali. Ka yiri ngị onye ara. Na na bebe m so ọgwụ ya. Anyị na-aga n'okporo ụzọ. Sọmpidọ ọgba n'ụkwụ na-egbu mgbu n'ụkwụ. Ya sị m no. I am tiredness. Back me. M back there. kwụrụ ya na-agazi ihu ka m kwara na-elogo maka Chineke ma na aha ya wee ekele teka ndị mmadụ na-efere anyị aka a na-ekele gị anyị a na-ekele gị anyị na-enye anyị salutation a na-enye anyị honors eburu ọ nọ na-awụju anyị n'ime ndụ machi echi m egbu makwa ebe egbu vileji nọ so ebe ahụ kwụ ya nọ kwurute nga didn't I? ogwu mba nwa m ịkwa nwa site egbu ahụ mụrụ egbu rute n'ụlọ ugwu m amụchiri ike. <laughs> mechie ọnụ mụchiri onye ike nenụ na le gị amụka m maka chukwu esi mụrụ otu ayọ ọnụ ka i were lote ekwe m na ahụ te m moto eme guzoro ọka ịdị maka chukwu ihu ka m kwụrụ ote m kwuru lalie guzoro ote ma chukwu gị laịka ọmụ otu ọnụ ụwa machekwa m agwa gị ọsụgodo m si ngodo akwụrụ ya gawa ọlụ si ọlụ kwọpụta ụmụaka si ụmụaka kwọpụ ya ekwe si ekwe kwọpụ were owere tam aga m akwọ ya bikọzi ihe m uwe onye ọkwụkwọ onye mere nwa m ihe ọ ga onye ahụ mma ọ ga-adịrị onye ahụ mma mme ekwukwulu ihe ọla mee nwa ahụ okwu ọkụ ọkụ na ahụ na agadi nwaanyị nụ ọkụ na ahụ na okere eme nwaanyị hapụrụ m kelee m akụ aa onye okere na-ere ihe na-emere gị sef ọnwa isi ka nka n'oge taịm nke ga-agafele gị na-echegharị ọnwụ hapụ ụmụazị ụmụazị ejibụrụ ọbara ọhụrụ m hapụ anyị ka anyị biri ndụ makwa ịkwọ ịkwọ mmadụ n'azụ ọ na-eme ahụ na-agbatị ọtụ ị na-akwọ mpa m n'azụ taịm nke ọnụ mpa m anụ da anwụ gị hapụ azụ gị azụ ga-agbọtọrọ kɔmpa ah, ma nwɔ nwɔ nwufuo hapi mu akɔrɔ mi ɔmu akɔ ɔwɔ na ahokɛ nti kura eti ne ma ahokɛ kura ŋmɛrɛ kae mma mma makati na bi yɛ ma. n'ime ihe niile anyị mere ndị a ya ka nwa obi nọrọ anyị n'ihu kpụrụ ya n'azụ ee eh? n'ihu mụ na gị nne eche m na egwu anyị gụrụ ha na-arụ ọrụ n'ahụ ahụ eche m eche m na ọ na-emetụta ha n'ahụ egwu a ga-enwe isi ịma na anyị ka bidoro gụba egwu a ee eh? esogbu n'onwe gị mgbe ọ narụrụ na be ya ọ ga-echebere egwu anyị e gụrụ ya echiche mkpụrụ obi e ga-ata ya ezigbo ụta ee eh? esogbu n'onwe gị o ezigbo enyi nne ya nwekwa isi o ya nwekwa isi maka na agwa m na ugwu mba ga-elecha ọmarịcha nwa dịka m amaka hapụ m n'obodo a kwụrụ enyi m nwa na-enweghị isi m dị na nrọ agwụji m ihe ka aga m ekwe ya ọ kwefuru ugwu mba ee ọ ga-akpa akparịrị n'ihe a o mere gị ee maka na onye riri eriela ya onye riri onye eriri eriela ya <laughs> elielaya onye riri elielaya ugwu mba chekere riri eri <laughs> onye riri elielaya egwu niile nọ n'obodo a enweghị egwu ọzọ ha hụrụ kọọ ya bụrụ egwu a na-apịa mmụọ m ụtarị amaka mma enweghị ike ịtọ ụdị iru eru a who is into me me na-eme m ihe ha ebe ebe eleghị ehiche gị m ụtọ m ele ehiche enwere ihe ọzọ m ga-eche na gị ihe niile gbasara ndụ m na-ahụ gụnwa you have occupancy my life hmm. ya bụ na ị n'ime m anything m na-eche kịtawo gị gị gị gị <laughs> ana m ga na-eche gị maka na ịwa anyanwụ ụtụtụ <laughs> ya ọ ma ọ bụ eziokwu shawụ m anyanwụ ụtụtụ gị hmm. Hmm. Gbasaa m m. Gbasanụ hmm? m m. Ebe isi e, ime anya gị ugbula ke ahịhụ ga-ahụ m ahịhụ gazi m anyanwụ ọkpụkpụ. Mgbanwe gbasaa n'ụkwụ anyanwụ ọkpụkpụ gị. Eso Eso m gị ụkwụ. Ị chọghị ya? obumlatha yara thakho mmya yami imyakho yokakwekhenjo okay but um lasa ya lasa iji lasa ayuluka ime mamara ma ganshika mm. imya ya makwana nshika mina lasa kuti ya mara lasa Tapi alam siya umanyang mo tutugo. Ay, hewo. Hewo pa nanyang mo tutukin. Hmm. Aw mau. Kahit da chashik. Hmm. Anayo! Anayo! Anayo! Anayo! ọ ike ihu gị dịkwa n'otu a o jiri na ihe na-adịchaghị mma bịa bịa bịa bịa nọrọ ọdụ nọrọ ọdụ wekenụ m ihe uru m ga-erite n'oche anyị si nọrọ ugbu a eh? anaghị oge ekwentị ka m gwa gị ee eh? ị ga-agakwa megharịa ihe niile ị mere na ọ bụrụ na ị chọrọ udo n'obodo anyị a megharịa gịnị nne gị dịkwa n'ihe ọka e mere ime n'ugbu a ka ị ma ife m chọrọ ikwu ee eh? imene ka ịma ife nchọrọ ikwu ọnụ ọ bụghị gbara ugwu mba si ya e, ga nụrụ nwa nso obodo ọkụ na-enwu n'elu hapụ amaka enyi nwaanyị <laughs> ọhịa ahụ ike wara hapụ ụlọ unu gbara ụkwụ gbara gbara gbara gbara bịara bịara kpee kpele m ka m na-arahụ ụra ka ife chọrọ ịgwa m ugbu a gbakere m ife chọrọ ikwu ugbu a ehm, chere ka m jụọ gị ọkwa iwe onye Igbo ehm? n'ala Igbo ọ dịghị ka a na-agwa nwoke onye ọ ga-alụ ụta nwanne gị nwoke nọ n'ụlọ na ugbu a ọ dịghị ka onye ọzọ ga-esi n'ama ma enyi ukwu ya bịa bịa gwa ya onye ọ ga-alụ nya kụrụ ike kpaka kpaka kpaka biko ụmụaka o oh, ịnọ nga kapị ga-abịa zaa ezi a niile gị gba nkịtị nọrọ nga ete ntere ntere ka ka ka ka ka ndị ndị sakụlọs ịlekwa onwe gị na enyo iyiri eh, eh, ojuju kalaba Paolo oh, Terek ya. Leji onwe gị anya. A na-agbachara gị nkịtị ka mmechi gị efere ọnụ. Elekọta ịkwa aga ojiji ka na bank. Ị ga-eme gị. Ịchọ ịcha na ụnda na stone. Ị makasịgịra m anya n'ụlọ ke m. Ị chọrọ ka m si Snake in the mother shadow. Ajọ ozugbo. Ajọ ozugbo. bịa ụmụ ọnwụnwa amara nsọ ọnwụ gị ụkpa ojii onye kụchigala ụkpa ọcha ahụ si ya gụma nne ubu mba m si erie nne ee amara nsọ gị kụchigala ịhụ egwu ahụ si ugwumba onye riri eri eri ara ya akwa gị ụsọzi gị nwa ma ngwu ha ahụ ee ha ekeghị ime gị ha ekeghị ime gị gọmana chesi m sit bịa bịa obodo unu Nara! Pode. nwa nwoke Ugwumba jiri tụpụta aro si na ọ chọrọ ịga obodo ọkụ na-ehu n'elu enweghị mgbe m kwadoro ya o asịkwa m ya gawa o ajụkwara m ajụ mana oge nwawa na-ayọ onye kwadoro ya ese ya gawa ya gawa ya gawa ngwa ugbu a ọ gaala butere m maka. ihe niile e, ọ bụ ọla otele ihe niile emebiene ele ihe ọwụ ele ihe ekene mekwere gị ọzọ ihe m na-ekwu na nwatakịrị nwaanyị ọbụla na-ete m aka mgba ọ gaghị awụ nwunye m nwa m mama elekwere ebe mba nọ mgbe ọ na-echere gị aka mgba na-akụ gị hmm. a na-ayọ ihe awụ ihe nkwụ bịawa o e nwere ihe m ji maka ya wee bịawa maka na m kọwata ogologo akụkọ ihe m na-ahụ n'ụlọ ahụ hmm. chi ga-eji chi ga-abụ atala m ahụhụ mana ihe m ji maka ya wee bịawo atụrụ m ka gị na nwa nwoke ugwu mba kwakọrọ ngwongwo nwa ahụ niile kwapụrụ m ya n'ụlọ kpọghachi ya ebe obodo ọkụ na-ehu n'elu ahụ o siwu bịa atụghịkwa m ihu ya ọzọ ike nwatakịrị nwaanyị ahụ agwụla m mama ọbụna ọbụna ma ọnwụrụ m na-alụ e-, ekele ọ nwa gị nwoke na-alụ ekele ọchịbe na ike agwụla ya ilu ekele nke ị na-asị ka akwafuru ekele ngwongwo e. ọ sịkwana mgbe ụsọ kachara ilu ekele ha ga-eme maka ihe ọzọ mụnwa otu ya hụrụ akpakpa mechichara m akpa m m ga-agawa legos enwetala m ọrụ na Lagos nwantịntị oge ugbo ma afụwa ị ga-emere m ị ga-agwara m ugwu mba na enwetala m ọrụ ma ọkwa na ị ga agwali ya ị ga-eme m akpọ ya n'ekwentị mee ka ọ mara hmm? mama ọkụkọ nwụrụ ilu ya ka eligwu laka nama kago gburu ya ma na omena ọda ịkpasịrị ọnụ ọkụkọ mashi nshika ya ịsị ọtọ ụtọ ka ịsịn ka ịtọkanyere mmanụ aṅụ ọtọ mbem ị ga-asị m otio ga-eme utio enwere different between ụtọ and utio ma ndọcha ndọchasị ma oyibo nwa hmm. ọkụkọ ka atọ ọlụ ụtọ mmanụ na ose ka iji mee ejikwa igre ekọnọmis ndị na-eji sọsọ nnu na ose ji emekọlata ihe hmm. inwe ndị ga na ọgba ha na-eche mgbe enye ha ego puku nde ha ga-eji aga izi ingridient gị were obere ingridient shikolata ọkụkọ tee na atọ hmm. oge igbu ọkụkọ ebee igbuola ihe nye gị mma na ị ga-egbu egbu machi anyị ọkụkọ ka atọla ụtọ nne hmm? ewepụrụ igwe na enwe ihe m chọbụrụ ichip into you ihe obere o teela o jiri ama ahụ ikwe mana ụtọ anyị ji ọkụkọ ụgba na-eme ncheta onwe anyị ọ ka mma na m gwara gị ewela iwe ọ bụ gbasara maka mma m biko ụdị mkparị na-atụkwasị n'elu mma m ọ karịala otu na-esi ebili mma m elu emejisa ya oyi eme ya stiv na ọwụdị nne mmanụ ọ dị too much achọrọ m ka ị wela lotu aka bring down your insult on her. ọhịkwugasị akparị mmadụ hmm. ịmasị ọma ga-eji akparị m mgbe ya si ya zerela m ya zerela m ọ ọkpa ahụ napakọcha ihe niile gbasara m n'ụlọ nga napara ya vum eh? napara ya wa mba mba mba mba mba biko nne ee orubeghị nnukwu taa ike ime ihe mere kparịwa mma m akwa mma m anụ ọzọ kparịwa ya mma m ụwa amụsụ amụsụ amụsụ kedu ihe aga amụsụ day amụsụ ọhịa mma m mma m ịhụ mma m ya bịara gị ịkọ mma m ihe ka ya ya bịara gị ịma mma m aka ntị ma ya mma mkpasu ha anaghị iwe kwenwere ihe m na-agwa gị mma mmego anọyansị were anọyansị wee mere gote oshu dị gị n'obi ote rahụ onye ka chineke kpee ọkụ wara na agba akpa na ya chịta nwantị abịakwala ferela m ọnụ sha m were abịara ka ịga mma ga chịta nwantị agịdị m ekwu otu ahụ aga m ekwu otu ahụ ma ebe mma ama na ihe ọbụla mmadụ ji tere mmadụ ka a ga-ejikwa ete egere ya nwa mgbe ka ụmụ gị eme ego otu isiri mee sọ ọ na ihe megere mma it is awaiting to you in the futures akwai watara onye mm, m jiri sima asị kọba mma mere ụgwọ ka oh. ya wuri ya mere ịgba kọkọkọ kọ emegogo ịkọ kọba mma anyị o kọba ya wuri mma mere punching bags ka ya ekwukwula ekwu ụka ekwu oso good morning ya ra hụ ya omenala na-ese okwu egwu na-enweghị ọdụ chi ya na-egburu ijiji ume naanị na-ese okwu anyị apụtagonu ukwu agbana anyị abịagonu eyi omenala na-ese okwu omenala na hmm. ọkụkọ m jakwa aja kedu onye zuru ọkụkọ m jakwa aja hmm dịka mm. m siri fụ ihe ahụ eh? nwatakịrị a ga-agakwa ime ihe ọjọọ ime ihe ọ ga-ewe mee uwe mmekọta anyị na ha hmm. m ịma ihe ọ bụla ma ọ ga-eme ya mee ya ọkwa n'obodo anyị nọ elee otu ọ dị dị ya ka ọ ga-esi ebe o si nna ama bịa n'obodo a bịa nara m onye mụ na ya na anyị hmm. nne ihe ọ bụla ọ ga-eme ya mee mana cherekwa ọ pụtara na egwu a na-emetụta ya n'ahụ anyị ga-agụgide ya daga ugwumbe buru ya buga ya ebe ọbụla ọ ma o si kpọrọ ịkpọbata ya n'obodo a iji okwu iji okwu e? anyị ga na-agụ egwu a gụgide ya ebe ahụ o siri wee buru ya buru ukwu nwanyị owere bunata ya n'obodo a ọ ga-eburu ya ee bughachikwa ya ebe o siri bute ya nne onye riri onye riri enyela ya onye riri enyela ya ugwu mbachi hmm? ka ebiriri n'eri madama afabala nka ụtọ ụtọ katọ ụtọ n'ịdị hmm. anụ ọkụkọ ya kpakọta ya na chi ọkụkọ ka ọ kọzana

ọkụkọ njakpaja ọkụkọ iwe ka eji aja ọkụkọ njachụ aja ọkụkọ iwe ka eji achụ aja ọkụkọ e? ọ a na-agbakwa n'ọsọ ehihie n'efu ka ị bịakwanụ n'ụlọ anyị ọ na mma biko ị na-esi n'ote aga n'ụlọ ndị mmadụ ọkụkọ nja achụ aja tupu ọkụkọ mba ebe n'ụtụtụ echi ndị niile aka ha dị n'ọkụkọ a ga-abịa n'ihu rere n'ihu ha gbara nja nja maka na ọ m ebune ji ibi ụgwọ nwanyị na-achọkwara nwa adịghị panta larụ ome mma na mma ya na ome njọ na njọ ya na ife onye metala ya bụ udo onye metara n'isi ya chinwekele ndị n'otu isi gaga buru ọkụkọ ụmụ agbara bịa siere anyị isi anyị tawa ee chinwekele amaghị m ama na nga mụrụ ọkụkọ ka m na-eje buru ya iji nga ahụ jepara ọkụkọ ugwu nwe atọ fọrọ ọkụkọ niile na vileji ya wụ ọkụkọ agbara ihe emekwanụ nna ga-agwụgwọ gị ọkụkọ elu ya na-atọ m agbara agbara n'ọnụ ịzụdoro oshi agbụrụ oshi ọkụkọ agbara mgbọtọga nziga agbara agbara ma anyị echara gị ya e, ebe ahụ ele ha ga ime ọwa ihe anyị nọ nga efere gana ka ịchọ nọ ha ga ime ebe eleke wụkwa n'ebe ebe iwe ebe ebe ọkụkọ njakwa aja hmm. ọkụkọ njakwu aja arụ ọkụkọ iwe ka ejakwu aja ọkụkọ njakwu aja ọkụkọ njakwu aja ọkụkọ njakwu aja ọkụkọ njakwu aja ọkụkọ njakwu aja onye soro kọmbineshọn ọkụkọ iwe eke ị na-ajụ m ka oyima na ọnwụ nwa ha na-akpọ ekene nke si na obodo ọkụ na-ewu n'elu bịa mgbe ọbụla anyị na-eme ya chan chan chan mm. ekwere ekwu ihe n'ọnụ gị a ọ ga-eti gị na nsogbu ele otu si mata maka ma onwe ha onye iwe eke kpara aha na onwe ha na onye ọ kpara aha na vileji anyị ma ihe megane ahụrụ m ya taa mgbe o ji ọkụkọ buru ibu ngwa ugbu a iwe ka achọwala ị na-ekwuzi nwa chọnụ gị ga-eti gị na nsogbu bịawa ka anyị na-ala gwa mụnye zugule ma ọgwụ ka anyị na-ala ekwere ọmụmụ oh, ọnụ oh, oh, Obiọma, ọ gị na onye na-achụ gị ọsọ? Ananobe. Gịnị? Nwa ọhụụ Ekene. Mama obodo ebe esi ya gbogbo ya. Jeje zụrụ ọkụkọ iweke. Nwụta akpị. A ka nwa baje mere ebe nwa abalị. Nke ya. nne onye si na chukwu adịghị aza ekpere eh, chineke imeela daalụ eh. nsọ chinwe nwanne m ị eh. ịma ihe ahụhụ nyere onye ọbụla mere ụdịka ihe a amachaghị m mana ọ dị nka ga-achụpụ ya n'obodo gbogbo n'ọya nọ <laughs> nne ọ pụtara na nwa a na-ebu onwe ya ka onye si obodo ọkụ na-enwu n'elu bata n'obodo anya a ga-eburu nnọọ ya akọrọ ya gbam ọ ga-eji nye ihere pụọ n'obodo anya gwụba ịhụnanya m ga-abịanụ bịa hụkwa m anya ka o si ahụ m na mbụ ọ baghị uru anyị nwe anyị n'ọbụga bịa ka anyị gajiri anya anyị tupu otule ogbugbu ekwuo ihe a ga-eme onye zuru oche a a onye ori a ife ngwa dinara ala ebe a ekene dinara ala ebe a ugwu ụtọ ọhịa nke m ịma na shọ naanị gị ụtọ ọhịa nke m nwere isi m ejiri eme ya biko na mgbakpanụ omume mkpanụ nke m chọrọ ịgbagisi gị mee na ị ga-ịnọ gị apịa m 24 mechie oge ọnụ ịnụwa ga apịa gị dinara ebe a apịa gị ihe onye si ọkụkọ ebichi e, e, ha kpara m ọnụ ị nọ na nga efere ọnụ ọwụ gị tara eko ya takpọ akpọrọ ọnụ otula ya ọwụ gị tara ya aga inye nne m ya ehe nna anyị weke biko ewela iwe anyị nọrọ ngwa ugbu akwụrụ onye tara ọchị na onye tara ahụhụ onye konye na onye tara ihe anyị agaala onye anọ nga agwụ nwa m hụrụ n'anya ihe ọ bụla ọ sị n'ụgbọ ọhịa nọ ya biko ọrịa ụkpala a ga-apịa tipịa na ya ma nwara ya ọnwụ <laughs> Jesi chọọ ya ị ga-afụ ya okumba ngwaji nara na n'ebe a Ekele onye oche Afrịka. Ekele onye oche Afrịka. Ekele onye oche Afrịka. Ekele onye oche Afrịka. ọ dịkwa mma adịna mma eriela m gị ụkwụ mama ịmana kama m gbachara mbọ niile m kpọrọ nnọọ ọ dị super eagles ya na-achọ mm. ma musa ma babayaro mm. ma nwa nwakala kpọrọcha ahụ kpọga ha na lisesta nga mara gị na-ekwu okwu na anụghị m ka ha asara m efere m onye gị na-egwughị ihe na-awụ ebi bọị: awụ m big boy dike ototo nwa kpọm ya ototo nwa kpọm dike dike ọmọ mama kama m mechara ihe ya enyefe kochi ndị england mm. eh, sesta ya na-etere na mma mm. onye gị na-enọ nga wee big boy ana m atọ otu anụ ga wetara m anụ nna ọ m anya ee n'ihi na ihe agwọ mụrụ agaghị ito ogologo ọ dịka ekere ụwa aga m aga wetara gị anọ ịchọkwunu akpụ abụọ abụọ abụọ ga-ezu abụọ ngwa lekenenụ ngwa lekenenụ

ọnwa ma maneja ihe a na-achọ na afta m kụchichara etu esi akpa mmadụ ịkpa mbereze nye kochi ndị Manchester United Piccolo nwanne m nwoke chere ị na-achọ ịkọwara m na ihe a na-achọ nke anya a anyị na-ahụ na-agba bọọlụ ya nye goolu anyị na-awụli elu ihe na-achọ ka ị na-ekwu biko biko biko nwanne m nwoke ị ma ihe a iyi ikwuru ugbu a ọnwụkwado ihe anyị ga-adọsụ ọkwado ihe anyị ga-akwụrụ ebe a na-ekwu na-aṅụghị mmanya bikolu baa n'ime cheta mmanya ka anyị na-aṅụ anyị na-ekwu ihe anyị na-aṅụ mmanya na-adaba adaba biko biko biko eh, yes awụrụ maka dị mmanya dị mmanya nọ na eh, dị mmanya etiri m ya n'ụgbọ eh, n'ime olulu mm, n'ime ọdọ mmiri na n'ime ship bụ ibumala mala ịma azụrụ m ụlọ atọ azụrụ m fọ atọ ọ nọ n'ime ime ụgbọ mmiri ana m aghọta na ana aghọta ikwu ekwukwere ihe a na-ekwukwere ihe si kwuchie nne ya ike nke ọ ga-adịlụ mma ihe ndị ị na-ekwu ugbu a kedụ ebe ha nọ ide mmiri bi alọta ka ọ obere hotọpụ ji na pọtọpọtọ pọtọpọtọ ya ihe mere o ji alọta fọ stori bụtu ndị ndị tenant na ya n'ime n'ime ụgbọ mmiri tenant na ha nga ka ha ebu m ha niile ntaga na biko biko ya ihe ndị agbarata obodo ugbu a anyị na-egori ihe a na-agba agbagha zata na gọvanọ steeti anyị ọzọ odogwu kpọọ m odogwu biko odogwu biko kpọọ m odogwu biko odogwu biko ị nwere ike kpọbiri m ya kpọbiri odo tupu m na-akpọ gị ya ka ihe iwu ihe ị ga-enye m na ibu ndị a na-abata m ofu ofu ụlọ ọwụ ofu ụlọ ofu ọrụ na ime ụlọ ndị ka biko egwe dị nke m hụrụ ụjụ agakwana m adị ndụ nyekwe gị ofu moto maka ikwu nke a na maka ikwu nke ikwuru ugbu a onye nwụrụ anwụ ka m nwatakịrị achị obodo ọkụ na-ehu n'elu ụdịrị ihe ihere ọmịgere ezinụlọ anya ee ihuru na ụdịrị agwa ọkpara kama ọ ga-abịa ya anyị biko ya nọrọ n'elu ya emebe emebeke ka nke ee ajụọla m gị ihe a ugboro ugboro gbasara ụdị agwa ọ na-akpa mana enwebeghị ọsịsa dị mma ịsara m ugwu mba mana ka m jukene gị ọzọ kedu nnọọ ihe ị hụrụ n'ahụ nwatakịrị a ị na-ahụbeghị n'ahụ ụmụ agbọghọbịa niile ndị a machara mmanụ n'obodo anyị ogodo obodo ndị agbata obi anyị ka ihe ị hụrụ n'ahụ ya mma obiọma akpala m maka ajụjụ anyị jiri m ụgba ihe ụdị ajụjụ ọ ga-awụ mmejọ nwa nwa agbali egbe elu kpele nne ya ekpere ọganihu ọ na isi gbotulu emetụla obi otu anyị si metụ obi ala jụọ m ajụjụ kamgbe anyị gbara lọta nga ebe ọ bụla chineke banyere gị n'ime yiri gị dị ka uwe gị bupụta kweshọn mark a n'ime ndụ gị dọga ya n'ime lekwe m lekwe apọstrọfị aga m asa gị otu ihe m chọrọ ịgwa gị owu ndị igbo na-atụ ilu si anyụkọ mamịrị ọnụ ya agba ụfụfụ n'olu oyibo ya wụ wen yu gather peace peace then the peace will form form onye ọ pụtara n'olu bekee when you gather peace peace the peace will form form form. ya wu dimkpa abụọ la otu egbakọta jiji ihe ha aka anyị mamịrị in the same direction ana anyịkwa ya na-adarọ ụfụfụ na-awụli elu ụfụfụ na-awụli elu nwatakịrị anyị na-ekwu okwu ya mgbe m hụrụ ya n'obodo ebe ọkụ na-enwu n'elu m ya otu ya achaba m n'anya nche ma ọ bụ mmadụ amaghị m na ọ wụ shi anyịrị n'ọhịa mana m bịala anya si mba m lụzigo ada ya nwa n'ugba ya kpee aka ọma ahịa mgbe m bịara ya anya hụ nwanne ya nwoke nke na-agbara ndị ọcha bọọlụ a na-akpọ Kelechukwu Nwapala hei ịhụ nwatakịrị toto okwukwe ya na-abụrị ya na-aga ije ya na-aga ọbọgụmọ aga bọọlụ bọọlụ esi ego ndị ọcha ego ndị ọcha e na-esi dọla dọla esi e, e pans pans nne ya sọwụ na mụ na-aga abụ onwe ụdị ọgọn maka chukwu ya agụ asị anyị ahụ ahụ anyị adị wel hmm. ọgọd nyomaga anya n'ime ndị ya kpụọ m hụ m na look into my eyes bịa hụ na m nwere marital affair n'ime nwanne ya nwaanyị hụ na anyị abụọ tikọta ọnụ ihe anyị ga-awụ conjunction ya sị m nọ nọ nọ ọ bụrụ na imega emega lụọ nwanne m nwaanyị na ya ga-emere mụ na ezinụlọ m akwụkwọ kụrụ anyị otu anyị gawa amerịka fiam yes obodo oyibo chere chere chere isi na nwatakịrị ekene na nwanne nwoke ga-akpọ mụ na gị kpọga anyị obodo oyibo anyị aga ebe ahụ gaa biri ịtọ m ịtọm m ịtọ ee malekwa anya werekwasị ihe a m na-esegharị ya n'ọdụ n'oru m n'obi ka elele m anya onye awụsị chi ọka mmanụ ute ihe ọwụ ahụ ọchachara ahụ nji ejighara ihe m ji eso ya na-awụ asị ihe nkịta ji eso onye afọ ukwu ya ga-anyụ anyụ ya mee gịnị ya agbọ agbọ anyị megide ka onye hụrụ ihu na ụgbọala lụọ ya ya kpọrọ anyị gawa obodo oyibo hụrụ ha n'ebe ahụ nnukwu ahịa tụọ nwa azụ ọma too nwa amụrụ amụrụ mụkwa ihe ọma too onye mee ya marriage ruo onye nke merere agụ Ugwumba anaghị agwakwalanụ m ihe a kemgbe mamụrụtụ m ga na-esi eso ya na-akpasu ya agwa ọma ee na-edunu m mgbe m nwe ụmụaka ka m bidoro na-erọ nrọ na-arọ nrọ obodo oyibo a mana Chineke mee ebere ohere ọma apụtala anyị ga-ewere ohere ọma a ji eme ihe anyị ga-aga obodo oyibo obodo oyibo lekwe m lekwe obodo oyibo amakwa m na ị ga-ala ya ka mgbe sechekwa echekwa ma m kwute ya otu ọ ga-agba gị kịtịkịtị na onye m jiri si ekwupụta mana otu m hụrụ na ime ene kọnkọ into it anyị ga-etikọtazi aka ọnụ ka anyị mebe ya bụ ife ka onwe nwee ike wụọ ọkọrọ anyị ya anyị bede ashị bigo gosogiri mmadụ echi shie ya anya mamịrị ya n'iko ga-epụta n'ụkọta oche kama ọ ga asị gị godomon ya were mamịrị ya wụọ gị n'ahụ mma ime na aha nna si ya ka mkpụrụ obi gị na nke ndị kwere gara aga ka ha ziri ike na ndokwa gị na-eti ihe ọwụ ya bigodo gị si ya e nwunye nwa m ya tụkwasị gị aka ntị rahụ oge na ntị dai gị tie aka na ntị si ya eo thank you ma onwe obodo oyibo dịkwa n'ụtọ enwe onye tiri shuga n'ọnụ ya agbụpụ ya ka anyị were ndidi na-eso na-eso ya anyị megide ha na-agafe obodo oyibo anyị bịa chigharịa dịka agwọ ya kwuo ofe nchọm anyị gụghị onye anyị wụ ọhụrụ ka anyị wara na agba ya ọhụrụ ka nka na pikolo nwa m ịlụla mgbe m nụrụ na ị batara eh, nganga aṅụrị bịara ju m obi you are welcome to ala nna gị yes um, um, uh, chief hmm? ọlụlọ m dị iche na ọlụlọ ndị ọzọ ebu m ezigbo ibu ezigbo ozi ị nwere ozi ozi dị oke mkpa nwa m kwuo onu elu ihe a na-akọwara gị nlọta ezigbo enyi m nwoke bụ pikolu tara. Hmm. ọ dị iche na ọlụlọ ndị ọzọ ọ lọtaghị maka na ọ chọrọ ịlọta hmm. enwe ihe bụ ya lọta ọ kọwagoro m ọ kọwagoro m ọ sị na ya mepe akpa o ji lọta ya bido bido ihe o ji lọta n'obodo a ị hụrụ ụmụ okorobịa anyị ndị a niile na-agagharị na-akpagharị na-enweghị ihe a na-eme ha niile ga-ebido mewe ihe bara uru ha ga-ebido mewe ihe bara uru sị ga-abụ okwu gee ntị gee ntị gee ntị gee ntị ka ọ tọpụ akpa na-agba bọọlụ ihe na-achọ nke na-agba bọọlụ ọkara kelechi ihe na-achọ ana m ele ya na onyonyo telivishọn ọkwa nke ahụ mụ akpa ya gaa abroad ala yes hmm. ya nọrọ n'ụlọ m rie nta rie dagba na-eri oke nri ọ na-eri olilo gara ya ya eri ntarie imo m zụcha ya were ya nye ndị Manchester City coach ha winga sụchaa ya were mm, ya nye kochi ndị Leicester City Mourinho ndị elecha ya sele ele ha ga-eji akwụ pikolo ụgwọ nsa ngwa ihe ọsụrụ na eme ha sị ngwa na mbịa village otu ụmụ okorobịa 100 onye mbara nga na ka mkpụrụ ụmụ okorobịa 100 m ga-akpa aga ụmụ agbọghọbịa kwa kpụkwukwara ụmụ agbọghọbịa na ụmụ agbọghọbịa m ga-akpa aga apụrụ ọ ga-ekwuru ekwuru hei ị chọrọ ikwu na a sị bịa kpọta mmadụ dị narị ma ụmụ nwoke m nwaanyị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa na obodo anyị a ịgakwa bekee biko ozi anyị zuru ugbu a ee eh, oge nsọ ma ga-anụ ya ma ndị na-echiri echi n'obodo anyị a ma ndị ngadi nwoke ha niile ga-anụcha ihe a hei eh, ya nchetakwa ihe ga-aga ọsọ dị ka esiri m ya akpọrọ m aka sie ya esizie ya ma ị ga-ala ikike elekwana ha ga-ekpọ ka ebe were ipekiripe tiila m ụkwụ ụtọ dị onye anụ azụrụ m onye anụ ụtọ akụ shigbuore m ya bó ṣe jẹ́ bó lágbè bó ṣe jẹ́ bó lágbè. dídá òwú ara máa ń jẹ pọ́n ara mi yẹ pọ́n ara. ní màá ní ṣe ṣàwọ́ mo máa jẹ̀bọ́ lé tẹ́ntẹ̀rẹ̀ àwọn èsì bá àjẹbọ́ gé ẹni máa ná àtàkùn àtàkùn. fífi sọ ọdẹ ọdẹ máa. pọ́n àtàwọn ní ilé. Mm. akwa ịhụ na nwa ha akpụgbu mba mm. ka ahụ shọ hụrụ n'anya mm-hmm. achọghị gị kpọm eje bekee mgbe eghị kpọm eje obodo nwa nwa hụ nwere ezigbo ego ịhụ n'otu ga nwa hụ nwere ka enweke enweke enweke enweke achọkwa na m iso ya ndị njeje anya m hụrụ ewala ee ndị ebe ahụ ya achọrọ nwere ihe ego na eziokwu eziokwu jego jego na m tijere ejega jere gaga magaga hmm. mana nsogbu nọ enwere obere nsogbu enweghị m m na ya enyi gị nwaanyị ahụ nwere butik ji akpụla m akpa mm, wee shọ gị chọrọ eso ya mm, ya chize ọrụ ya dị mkpụrụ 10 ya chee gị ya miksera gị emiksera ka ahụ m ga kpa ma a na-ele ma na-akpọ mkpi eliza ma macha mma ya ma ị ga ije nye ego hụtụla nga agara echeta akwa na na-eji ego ụlọ gba ya shọọ gị chọrọ ịsụ ya iwu aga anyị mara chi ụlọ igbara enyi gị nwaanyị ahụ ya emela gị ya gbacha gị ga ya gị gbacha ya ya achize gị ya gị enye m ya wala mhm. ozubekwa agakwa m mmepe aka ahụ ejite techa mekọp mhm. ma isi m aga m ejichara m ihe niile ma ọla ntị ma ihe kpa m ga iji arị mhm. kpa ahụ ndị sheshi eji arị ma nwụyọ mm. ọkwa m chọrọ ere jee vileji ahụ m rughala ebe ahụ kpa ma ka ọnwụ gem ka ọnwụ gem ka ọnwụ gem ya agabaghara kpa ma wa m ga-agwa enyi m nwaanyị a Cynthia mgbe ọ ma kpa na-eche eme ụmụ mhm. ihe ndị a eh, ka ọ bịa kụziri ego eche eme kọntọn ọ ya ka m ah, chọrọ mm-hmm. ka ahụ kpa mm. ma onye mechaa nwebie ya na-achị m ego na amaghị gị ike ya hmm? hmm. ọla nchọkwa ma kpọkwa gị n'ekwentị nchọkwa kaadị gesendị kpọkpala nnachi eji m imebe aha si ifanye oji ego bọtụ enwe ego m ji ọkwa m na-ekukwacha iji ego ma akpa ịkpa gị gị mgba nne ose etira nye m ka gebe akpala maka ego ahụ na-afụta ma gbalaga ga gbakpara ma ga eri ego ihe ọrụ niile dịrị ebe ahụ ịga nga ahụ

Vivo. Vivo. Ọgbọ́n mi ni. Àpẹẹrẹ gọ̀ngọ̀. Anyị wepụ mmadụ abụọ tinye mmadụ atọ ka ihe i chere. Kelechi ya na-achọ. Emeka mụ na gị kwuo, ị natala ego this week? nwere eme gị were ọla ị ga gị gaa klọb erichakwala achụkwala nwanyị meziere m ime ụlọ e piko piko chere nọ m ajụọ gị eweli iwe ihe a na-achọ a na-akpọ gị kwamgbe kwamgbe ọwụkwa ihe a na-achọ nke a anyị ma na-agba futbọọlụ na mba ofesi ka o nwere ihe a na-achọ ọzọ na-akpọ gị ihe a aga m ata gị bikos m gbara gị nkịtị kamera gị na-akwụ onye mri ije nwụọ na ije kwụ ụka ka ego m na-eri ka ọ babata ihe dị m na-eme spet ka ọ bata ka ị ga-eji amụdo mara ihe nwụ aga mata ata gị ama ihe iji maka ya na-eti ewere na iwe ihe ekwu obere ajụjụ m si m ajụọ gị ma na enwere ka ihe adị mgbe ụfọdụ o eziokwu na ị gwara m mana mgbe ụfọdụ ọ na-adịkwa m ka anọ m na nrọ m sị m nje aka m mara ka m ga-esi chịkọta ihe ọ ọ naghị ekwe m m na-ahụ gị nna ahụ gị pikolo ihe a na-achọ pikolo ihe a na-achọ pikolo na ihe a na-achọ o nwechara otu oshi eh, bịa piko pikolo piko ji Mm. Oh, mm. beautiful, beautiful. Ị mara mma. Ị mara ezigbo mma. Ọ bụ ọrịa ụtọ. Eche m ọwụ gị onye chi nwa gị nwoke hụkpọla m ebe ka anyị Mgbe hmm? hmm? awọla m Queen Eliza gị. Ị ka na-echeta ihe a? Ihe awụ n'ihe gara aga nụ, echetewuru ya. Ee? Eh? Ị mara mgbe ahụ ee? Eh? Eh, ihe mere m ji na akpụ ụdị agwa ha chọrọ m ịma ka m mara ma ijikwa ezigbote obi gị hụ nwa m nwoke n'anya onye mere m ji na-akpaso gị ụdị agwa mm. egụganụ sensus achịgụfụra obi m sikwa n'ime obi gị mm. iji nyozie ya enyozie mm. mana ma ahụrụ nwa gị nwoke n'anya n'eziokwu edekwa ihe inyo a <laughs> ihe m chọpụtara bụ eh, a chọpụtara m na Chinwe ekele nwunye nwa m

ndewo ọ dị ụdị otu isi kpọọ m oku na fon ụdị ya dị udodị ịma na asị ka anụ si gba ọsọ ka esi agba ya egbe kụ na ụta ọkụ ihe dị mkpa ihe dị mma chọrọ ime n'obodo anyị ịma nwa oji nna ka a na-akpọ pikolo ị mara na ya kebia ala bekee obi obodo oyibo ichetara ya ọkwa kebi n'obodo oyibo kpọmkwem ị nwetara ya ị hụrụ nwa ọwụ ya ọ na obodo oyibo ọwụ ya kpọpụrụ kelechi ihe na-achọ ke na-agba bọọlụ ọwụ ya kpọpụrụ ya nwa nọ n'ụlọ ya ebe a ka ọ nọ rụzie ihe ọwụ taa hmm? ị maka ọ bịara ebe a na-agwa m si na m na ndị ọcha si apụta narị mmadụ ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa na ha bịawa ala bekee bịa gbawa bọọlụ ọhịa o kwuru n'ụlọ m ahụ m so ntị m ga-anụ ka na ndị dịka ga-anụ na ya nganga juru m obi ka eziokwu ụmụaka na-aṅụcha na-ebi n'ime ọhịa ma ndị agha na-ezugharị ohi ha niile gawa ebe ahụ aga <laughs> ahụsiele m anya lele m agwa gị eh, na otu ịdị ugbu a awasị gị na gawa ebe a ga-agbawa bọọlụ aga ọ mgbe ị na-emere otu ụkwụ ga-agbajipụ ichefula akpọpụ gị na kelechi ha achị ga-agbanwe bọọlụ bụ eziokwu ị ga na i chefuola mgbe ahụ anyị nọrọ na ịka ama praịmarị skuul nye m na na-eme gị kemgbe ahụ agaala ka aha agaala ndị bekee si agata ageta mbefe ọwụ propati ka aha agaala ọbara gị ọbara nwere ike ịchakwa ọsọ ọzọ ịgba n'oji ihe ahụ ịma na abụọ onye na-enye m onye m ga-enye onye na-enye m onye m ga-enye hmm. onye na-enye m uwe onye m ga-apịrị o eyi inyetụ m m onwe m enyetụ gị o ịnụla o onye bekee elekwana ha ga-akpọ gị ele ha gị kpọke eleghị mere iji ịsa ahụ na m ngụgụ ara m na ngụgụ ukwu m egweliwe nne m biko ọ gbafuru m agbafu n'obi ime na agaala m ebe ahụ ị na-awụsị ya ma iyipụ chịkọrọ ihe niile nọ nga ahụ kwupụta amaghana m na iyipụ ahụrụ ọzọ imashi tupu gafụ abịasama ndị kene ga-esa ị ga-epụzọ jụọ m shi ke m so ime ngụfụ e ije sakọ ya ee ewele n'iwe buko ọ gaghị eme ọzọ aga m na-ajụ gị ruru n'ime oruru n'ime mgbopụ ga-asa ya ebe que esi ene ki ọ ka ọwa ozu nwụrụ gụ na mpara ka ọwụnụ que esi ene ka m ga-esiri ozu na one week ele ebe ọ Ei! Uh -uh. Ka esi ka na mmiri akpụ eshikio ndawa ebe senta senta of attraction ọ nga na-ekpo ihe ihe ibu karịrị gị ka mkpụla gị ọkụ ihe kpọrọ akpa akpa ara bag of breath n'olu oyibo ke fom na fom ji arahụ ụra mama ibu fom na ara na-agahụ gị nke <laughs> maka ndị na-enweda ara ahụ gị ote gị na-aga na ị nwere ara mmadụ na nyere m aka antị fom ọnụ ihe m na-ekwu anyị ga ọgbachinyere m ụzọ biko hey agbọghọbịa ga-eriwe deti riwe deti riwe deti riwe deti deti ga otu ga ịtagbu ya papa bra nwa agbọghọbịa ọmara otu pụrụ breshile na white pụọ ba anyị ga ọf white nye m ka aga taịmị kakị pọsh anyway aga m na-asa ọwụ ka akpọrọ m akpọ ihe m ụwa onye ọsịsa ụwa m mbụ asagidere m akwa ote nwụọ this time around ihe m ga-asa it doesn't matter ihe m dịbụ mgbe arụ wash it ha going to wash nsacha nke isikwa m sa the other side ọnụ m otu ya saa ya akpọrọ m akpọ dị enwere m call of washing ya wee okpukpe oke ịsa ihe ọsịsa anaghị m aghọtazi ihe ị na-eme mba ihe a na-agbazi m nwegharị. akwụkwọ gị nwawa onye bịara ebe a mgbe ị lọtara gị si na ihe niile gbasara ihe futbọọlụ a na-aga ịkụziri ndị niile m n'obodo anyị a na-enwe onye ị ga-ana peni na onwe onye ị ga-ana afụ kedu nke ị bịara ugbu a gị na-asị na m ga-anatarịrị ihe ego na m ga-anatarịrị ihe ego ihe akwụkwọ ihe mụ na gị kpara ahụ chema jụọ gị ị na-asị m anatala ego anatala ego enwere ihe wu abịrị ime even nna anyị nke nọ n'eluigwe ọnwụ ya anwụ ha n'okporo owu free ọ sụrụ aja ndị niile na-ekwu ya na nke ọbụla nọ na-eme jump jump down jump down a na-eme exercise nke fentie ọ gịghị ego ọ kwafuru m ụmụ ego ndị agha ga atọ ka gị jee mechie nga m nọ na-eji m ego ego m ji nọ na ihe a mmiri mmiri kwa Eh, yes ide mmiri bụ mmiri zoo n'anya agachi gị kpọtụrụ ntị gị arụ na ịrụju ole akịdị ee eh, eh. arụ na ịrụju ole ka m chọọ onye ọzọ ụmụ nganụ ndị nọ na-ayọ m biko agalebe a mmadụ na-egwusakwara gị egwu na gị na onwe gị iwe onye ịma na ihe ụzọ m nwere iji nweta onwe m n'obodo oyibo gị na-asị m nkwụsị akwa ah, egwuregwu ka m na-egwusara gị ha ngwa ke ndị si anyị aha ya e nwere onye kwụrụ ụgwọ mana ọ ụgwọ enwere e m ike iwepụ aha ya agadi ekwe nka nka mechie anya gị emachi oh! gị mepe anya mgbe ahụ m fụrụ enwere ekpe ijide mpemanya gị mepee ya emepe m ya tụpe otu ọ ka ọ dị emechiri m ya ya ma mana nwa m ka o nwetara otu ihe m chọrọ ịyọ gị biko onye m ka nke abịa m na ikpere ikpere egbucha m mgbe achọrọ m medu utu ala ndo isi ngali umulaka eh meje mparahim kpakpo ya ebe ka anyị mara aga ma mego nwa gị nwoke mba mba mba nwanne m nwoke aga makwa na ịbịa kpọrọ n'ụjọ obodo oyibo eh, mba ee eh, achọrọ m ije obodo oyibo eh, mmanụ hmm, ma ma agbalị ma o ma agbalị ma nọ ma emebikwala anya gị o gida mm, mm, mm. ai ajum ajukuma ajukuma ajukuma achọ mefu ama ahụghị shi mepụrụ anya gị o mbanụ achọrọ m sị ịla ị chọrọ ịgba bọọlụ ị chọrọ ịgba bọọlụ tomato obodo oyibo ka mụ na ụmụ nwaanyị ndị ọcha so nwa alakịrị m nkwupụta gị nne ụkwụ gị ụkwụ gị enwere ahụ bọl bọta ama m bọọlụ nsogbu m nwere na-awa afọ gị ị ga-agba mbọ mee ka afọ gị kọọ ọlakputu n'ime ga lakputu ị ga-eme ka afọ gị alakpuo n'ime afọ gị abụrụ ibu ka ịhụ gị anya biko biko bịa mụ na gị bịa mụ na gị ebe ihe na emere onye mba ka m ga-emere onye onye nọ nga na-ele anya sọsọ m mere ya ihe a na-achọ kpụrụ ga abụrọ zụchaa ya tinye ya n'ụlọ m nye ya klọb ebe ọ na-agba ọrụ m ga-ebere ya onye mba chọkwa obodo m si masị ụmụnna m ike igwe m ike ee nwa afọ anakwa na atọ n'ime ụzọ ije onye m ji lechaa anya sị mba ọwụ akpata ego nọ abịa n'ụlọ chi zuo ya echi emebisi ka ndị akpọrọ ndị obodo anyị ka kpọrọ ha ga ebe atụ e, e, e, enweghị ha ga-eme mee ya ewepụla lụkwa n'aka na ochi na mpụ na-arụ ala na ndị ka na-eme ebe a egwu bọọlụ ha na-akụ bọọlụ ha na ọ nwụchahụ ihe ndị ọwụchaghị ihe ndị nna ọ wụchaghịkwana ihe ndị yut ọ bụ ihe onye nwere ikikere onye nwere ume na ịgba ọsọ n'ime bọọlụ nwe ume na ike akpa m ume kpachie ya ike mgbe nna gị nọ akpachara

ụlọ ọsọ enwe onye biko ewela iwe anyị ga-aga hụ pikolo ka anyị kwụọ ya ụgwọ ya sị anyị bịa hụ gị kedu ihe mere unu ji lee malịrị gawa n'aka pikolo na mbụ ụnụ amaghị na ụmụ na ihe gbasara ego dọkwa n'onwe na aka na ntị dọrọ na aka na ntị ka ekwentị ugbu a ee ama m na ihe unu ji bịa ịkwụ ụgwọ a awụghị akwụkwọ ndọkanye ego maka na achọghịkwa m nruo n'ụlọ akụ mmadụ abịaba ịkparị m bụ ịjụ m sị m na m kpọọ onye nwe akwụkwọ ndọkara ego a achọkwa m ya unu ji ego a n'aka unu ebe a unu ji ya na unu ebe a mba ihe a karịala ọ naghịzikwa atọ m ọchị eh? kedu ụdị ihe dị ihe a mkparị a ọ karịala m elu m ga-esi nọrọ nga nwatakịrị m tọrọ atọ aga m na-anatakwa mkparị ọzọ aga m anatakwa ya ọzọ ebe okwu ga na-agbado okwu ịghọta ebe m na-aga ebe m na-agawo na nwatakịrị ịkpọ lọta ga-akwara ngwongwo ya laghachi hụ ebe o si bịa ma ọ wụ ya aga m atụpụrụ ya ibu ya ezi Hey, mama, biko mba m. Biko nne m. Ị gaghị enwe ụdị ihe dị a. Gị tọpụ gị iro na agbara wa aka. Dịkwa anyị m agwa gị, onye nwoke ibidogo na-emeziri anyị akwụkwọ anyị ji aga obodo oyibo. Ọnwụ na omezicha akwụkwọ ahụ, anyị efepụ. Anyị karịsịa ebe ahụ, anyị enwere m ọṅụ. Mana ị bịa chụpụ gị ngwogbo ya wụrụ ahụhụ niile anyị tara kamgbe ịsa ahụ ihe lara n'iyi. Chetakwa na ị na-agwa m sị onye ndidi na-eri azụ ugbo. ọ ka mma na anyị nwere ndidi a ọkwa gị nwa na-ekwesị ọkụkọ n'ụbụ onye ụbịam na-ata nshi ewu ka anyị tawagodo ya bụ nshi ewu a anyị tagide etacha ya anyị mezie fepụ ụkwụ ebie ajọ ụgbọ achụpụ gị anyị agbara aka biko nne nne m biko achụpụla ya biko nne ka anyị tinye nwanne biko olu nwanne biko olu nwanne ụjọ cheme njọ biko olu nwanne biko olu nwanne biko olu nwanne ụjọ cheme njọ biko olu nwanne ezokwadị ya n'ọnụ ọsị gị guzoro buru oche gị nọdụ ala ọsị gị gbalaga nwanne m biko guzoro kochi ya na-achọ kochi moriho kochi nwakali kochi gadiola kochi winga kochi tata kochi ya na-achọ kochi moriho kochi gadiola kochi winga iyo kokoko eweli iwe na anyị bịara kụrụ ihe nọ n'ubi gị eweli iwe eweli iwe deba aha enwekwara m ha maka ndị oke enwere lapad na agba ọgwụ okere mikel obi ọgwụ okere ma ọ fọdụ two years ago karibu west ọgwụ okere taye taye wee gwa ya nga aha adam soshomole adam soshomole aha ya na deba aha deba aha ị mabụ ya aha m ụwa ọnwụgbo na abụọ aha m ụwa ọnwụgbo nne na ugbo nna ụnụ denya m agwa gị ekwele m ya ugbu ka m ga-agwa gị agwacha gị ya nke ikpeazụ mgbe ọzọ m ga-abịa nga uri ị ga-agba ka karịa uri a gbaga ugbu a maka chineke bụ m ga-akọrọ gị egede agbali si na ahụ nwa ahụ kpọọ mọnwụ hote ahụ mọnwụ hote ahụ mọnwụ hote ahụ olu nke a karịala

òun mọ̀ kí gbàgàbù òun mọ̀ kí gbàgàbù. ìṣòrí kele nà zùm. ẹ̀wẹ̀ mọ̀. ọmọ kí lè kele nà zùm. àmẹ̀kẹ́lẹ́ rọ́gọ̀ mọ̀ àmẹ̀kẹ́lẹ́ rí. but. dèrè. lẹ́yìn máa gbọ́dọ̀ wá àbá kékeré tó gbẹ́mẹ́ sí ìwọ onígbò ọba. mẹ̀sì ọ̀nù lẹ́kọ̀ọ́ yẹn kí gbàgbẹ́ pikọ́ ló gbàgbẹ́ kan. jáde sọ́mọ́ ọ̀gùn. Because of come and fight me, that is some of Because all the I want to get your man. Let them let them coach. Let them send them up. Both of you to come and let let let I I want to come back. Man your mama. If I knew my sin, you my sin. Man your mama. Mercy. You know some mama mama. Coach, I know I'm offside. I know I'm offside. I know I'm offside. They will do my girl. Watch out, honey. You know, register one working at registration. Why am I? This is not don't don't do not do not. Why am I again? mama Kidudu ibi n'obodo na ụmụkpọ m onye osi ka ibi ahụ ngwa okwu atụ m anya nke a cha cha cha atụ m anya nke a ihe niile ị na-agwa m n'isi obodo oyibo ị ga-eme nke ị ga-eme nke imekwere nke nke na-abịa nke na-abịa ka ọ mụnụ onye a na ebe a na-eyi mụ na gị egwu ọwa asị gị iwere asị iwere asị Hey! Okay ó ṣe ìgbà ìbí ìgbà sí ìgbà nínú bẹ kù pé. Kele. Kele. Hmm? Kele. Eh. Boleh kamprong. Kele cak prong bulu kele kele gini. Apa ngu bulu le? Kan bai silong gak ke kwam sumu le ngok hulu ke. Noji oji oje aram plane le ke. o ji nwa ambulance o ji moto jip o ji e, e, spọt ka o ji nke o ji gịnị etu ọnụ nwa na-egbu ka ọ ga-ebulalụ anya a ga-eje nwa ebu elo a ga-eji ka ebulalụ ya ha bịa ha ga-abịa ịkpara ya aga obodo oyibo kamgbe isi ahụ ruo na ma ahụ nna bụ ole nne gị kpọkọrọ m nwunye gị nwoke ahụdị m obodo oyibo fiam pepas ruo gị m gaga wuru ọkpụkpọ asị otu e, tọla nne ọmụmụrụ m tọla mma ma asị si ya na na mụ na nwunye nwoke okwu na fon kọl na mụ na nwunye nwoke ọkpọ m na ọkpọ m na ọ na-adịrị my kọl some na na na money ọ na-ekwu nkata ọla mma m ụgha while you and I knows that nwanne gị nwoke common phone telephone ya enweghị m. ịchọ na ịkpọ onye ashị. Leka